AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala eji m obi ụtọ na-anabata gị nwanne m nwoke nwanne m nwaanyị na-asị ka ọ dịrị gị na mma ka ọ dịrị m na mma ka ọ dịrị anyị niile na mma anyị abịala ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu nke anyị na-ahazi n'ụbọchị taa bụ nke si onye mere anyị onye ikpe onye mere anyị onye ikpe ebe ọ bụ mmadụ megharịa ahụ ma anya kpara n'aka na-enyo achọ ihe m ga-ekwu achọ ihe m ga-eso achọ nke m ga-asị na o mere onye mere m onye ikpe onye mụ na ya na-atụgharị uche onye mere gị onye ikpe amaghị m otu isi ahụ ya ma ọ bụrụ na otu nwaanyị zuru gị n'ụzọ chọcha ihe ọ ga-agwa gị ya asị gị na ụdị akwa m na-ahụ nwaanyị gị na-ama ọ dịkwa egwu isi otu ole na-azụrụ nwaanyị gị akwa ndị ya dị oke ọnụ gịnị ga-abụ ọzịza gị ma ọ bụ eleghị anya ga-agacha ọrụ lọta mmadụ asị gị ahụrụ m di gị inweta ebe m hụrụ di gị taa eziokwu ọ bụdịghị na-akọ akọ gịnị ga-abụ ọzịza gị onye ahụ kwanụ na-abịa ezoro gị ụka ndị ya. onye ziri ya ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ ndị Rom isi iri na anọ amaokwu nke anọ ndị Rom isi iri na anọ amaokwu nke anọ ọ sị gị onwe gị nke na-ekpe onye na-ejere onye ọzọ ozi ị bụ onye ọ bụ n'ebe onye nwe ya onwe ya nọ ka ọ na-eguzo ma ọ bụ na-ada ma a ga-eme ya ka o guzo n'ihi na onye nwe anyị pụrụ ime ya ka o guzo mgbe ilere anya na mmadụ na-agaghị ụzọ mgbe ilere anya na mmadụ na-eme ihe na-ezighị ezi ịgaga akọsara onye a ịgaga akọsara onye a a na-ajụ anyị n'ụbọchị taa ị bụ onye onye mere gị onye ikpe nye onye dị otu a na ọ bụ naanị Chineke bụ onye maara ma onye a o guzosiri ike ma onye ọ na-ada ada ọ bụrụ na onye ahụ na-ada ada na Chineke pụrụ ime ya ka o guzo ọ bụ ihe dịrị Chineke ọ bụghị ihe dịrị mụ na gị ọ bụ ya ka anyị na-ekwu okwu ya n'ihi na Chineke nwe mụ na gị ọ bụ ya nwe anyị niile ma mgbe anyị na-ada mba ọ bụ Chineke nwe anyị Chineke pụrụ ime ka anyị bụrụ ndị guzosiri ike ọ bụ Chineke ka anyị ga-agụziri ọ bụghị onwe anyị ya mere ekpela onye ọbụla ikpe ahụ na onye ọbụla dị ka onye jupụtara na arụ onye jupụtara na mmehie onye ọ dịghị ezi ihe si n'ime ya pụta n'ihi na nke a bụ nke na-amasị onye iro ọ na-ewepụtakwa ohere izipụ ndị ozi ya ndị mmụọ ọjọọ ya iwebata echiche ndị a bụ ndị rụrụ arụ n'ime obi anyị n'ihi na ọ dị mgbe anyị na-ahụ ihe ndị a dịka ihe nke na-amasị mkpụrụ obi anyị ka m were ihe atụ mgbe anyị na-etota etota ọ dị mgbe ọ ga-adaba n'ụbọchị ahịa ị pụrụ ịhụ ụmụaka ndị a ga-asị na ha bụ otu ọgbọ ma ọ bụ ndị nke na-agakọrịta dị ka ndị enyi ahụ nwaanyị vu abụọ ahịa na-agaje amata otu o si na-aga ije achịa onye ọbụla achịa jide ntị ya aka ahụ onye nke ọzọ achọpụta na o ji eriri jide ihe oti n'ụkwụ ka ọ ghara ịdọbe onye ọbụla chịa ahụ nwatakịrị asị ịhụkwara ka nwa dị onye ọbụla na-anwụ n'ọchị ọ dị ndị ga-ahụ ịhụkwara ka isi onye a dị ịhụkwara ihe onye a tita gị onye mụ na ya na-atụgharị uche ihe a bụ echiche nke anyị na-agaghị ekwe ka ọ nọgide n'ime mmụọ anyị ma ọ bụrụ na anyị ghọta onwe anyị ma anyị na-egbu oge na-anabata echiche ndị a niile mgbe ị hapụrụ echiche ndị a ha bịa gbaa mgbọrọgwụ too eto n'ime gị mgbe ahụ ka ọ na-akpali mmụọ nke ikpe mmadụ ikpe nke ịchọpụta arụ mmadụ n'ihi na ịhapụ ya ya na-eto mgbe o togidere ya eto ruo mgbe ahụ eleghị anya ga-akọsawara ndị mmadụ eleghị anya emee ka onye ahụ nke ị na-ekwu ihe gbasara ya mata mgbe ahụ ọ gbabọọla mgbe ahụ ọ gbabọrọ ọ pụrụ ịlụpụta mbibi nramahụ okoro nye onye ahụ nke ị na-ekwu ihe gbasara ya nye gị onwe gị bụ mmadụ nye anyị niile narị ọ na ogo nke ime mmụọ anyị m na-arịọ anyị n'ụbọchị taa biko ka anyị bụrụ ndị ga-anapụ onwe anyị na nramahụ nke a na-akpata site n'ụzọ dị otu a mgbe ị na-ahụ ihe ndị ahụ anyị apụghị igbochi echiche ndị a ịbata n'ime obi anyị kama mgbe ha na-abata gịnị mere ị ga-akpọ onwe gị sị na nke a gbasaghị m ọ dịghị otu nke a si gbasa m ma ewepụ onwe m na ya ma ọ bụrụ na ị hapụ ha ha ga-eme ihe ha si wee bata n'ime obi gị n'ihi na onye iro nọ na njikere ọ gbara na n'ụzọ dị otu a ka ọ na-esite ebibi ụmụ nke Chineke ya mere mụta mgbe echiche ndị ahụ ị na-achọghị batara n'obi gị gwa echiche ahụ na ọ gbasaa gị n'ụzọ ọ bụla ka o si ebe ị nọ pụọ ma mgbe ị na-akọ ihe ndị a niile akọ ihe gbasara mmadụ ibe gị uru gịnị ka ị na-enweta n'ime ya n'ihi na ọ dịghị ihe ị mere gbanwee onye ọ bụla gị onwe gị achọrọ ka isi n'ụzọ dị otu a wepụ onwe gị ọ bụrụ na akparamagwa gị agbanweghị obi gị agaghị agbanwe ọ bụ ya mere o ji dị mkpa na mgbe echiche ndị ya bịara n'ime gị mee ka ha nye ohere nabata echiche nke sitere n'ebe Chineke nọ echiche nke na-eweta udo echiche nke na-eme ka ihe gara mmadụ nke ọma echiche nke na-ewuli ịhụnanya otu ọ ga-abụ na echiche ndị ga na-eche ga-abụ nke ga-alụpụtara gị ezi ihe karịa ịlụpụtara gị aghọm mgbe ị na-eme nke a ana m asị ka onye nwe m gọzie gị udo na amara ngọzi chineke nọnyere onye nyere anyị ndụmọdụ nke ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere mmadụ niile ndị gere gị ka anyị wee bụrụ ndị ga na-etinye ihe anyị nụrụ n'ụbọchị taa n'ime agwa anyị ka aha nsọ chineke bụrụ ihe a ga-enye otito na ọjịja mma amen unu emeela onye ọma gere ntị na agba nke mbụ na ndụmọdụ nke anyị wetara unu n'ụbọchị taa n'ọnwayọ mgbe anyị ga-ege abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi mgbe anyị ga-anọ n'ekpere ya ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-ege abụ ọma onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot n'ọnụ nwayọ mgbe ndị ọbụla abụghị eweta abụ ma marakwa na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị ga-abụ ma ama m na ọ ga-ewuli mmụọ anyị niile kere otu aka kelee ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa abụ nke a na-ewuli mmụọ anyị ka Chineke gọzie unu ka mara ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche nwanne m nwoke nwanne m nwanyị ana m ekele gị gị onye na-ege ntị ka onye nwaanyị mere gị amara ka onye nwaanyị gọzie gị n'aha Jizọs ọ bụ ihe na atụ anya obi ụtọ na gị onwe gị na anyị onwe anyị na-anọkọta site na mgbe ruo na mgbe n'ụbọchị nke taa anyị na-ewetara gị okwu nke sitere n'akwụkwọ nsọ ọzọ anyị ga-eleba anya laa akwụkwọ ọnụ ọgụgụ n'ụbọchị nke taa ma tutu anyị eme nke a ka anyị hụlata isi kpere Chineke onye nwe anyị onye dị nsọ ịbụ onye na-adị ndụ ruo mgbe niile bighị bi okwu gị na-adịkwa ndụ biko were okwu gị mee ka anyị dị ndụ n'ụbọchị nke taa gọzie nwanne m nwoke gọzie nwanne m nwaanyị bụ ndị na-ege anyị ntụ n'ụbọchị nke taa biko ana m arịọ gị metụ ha aka ebere gị ka ihe wegara ha nke ọma ka ebumnobi ha bụrụ ihe nke gị onwe ga-emezu ka obi ụtọ wee dị n'ime ha mgbe ha na-ewere anya ha lee gị Chineke mere ha mara n'aha Jizọs onye anyị amen isiokwu anyị n'ụbọchị nke taa nke ga-esite n'akwụkwọ ọnụọgụgụ isi iri abụọ na otu amaokwu nke asatọ na-asị nwee olileanya na Jizọs nwee olileanya na Jizọs akwụkwọ ọnụọgụgụ isi iri abụọ na otu amaokwu nke asatọ Jehova wee sị Mosis mere onwe gị agwọ yiri ọkụ tụkwasị ya n'ọkọlọtọ ọ ga-erukwa na onye ọbụla taworo ga-adị ndụ mgbe ọ hụworo ya anya nke a bụ ndụmọdụ na ntụziaka nke Chineke nyere Moses ngwa ngwa ụmụ Izrel si n'ala Ijipt wee pụta mgbe ha nọ n'ime ọzara ha agahiere megide Chineke nzọmụkwụ ha na echiche nke obi ha bụ nke megidere iwu na atụmatụ nke Chineke ma n'ihi na Chineke bụ onye obi ebere o wetara ihe nramahụ nye ha n'ihi na ha abụghị ndị gara ntị Chineke mana lee ha anya mgbe ihe ahụ jiri siere ha ike ọtịtị n'ime ha wee nwee nchegharị n'ime ha ọbịa mere Chineke jiri nye ntụziaka ka Moses mee ihe dị ka agwọ nke na-ere ọkụ Chineke tụziere ya aka sị mee ka ị were agwọ a tụkwasị n'elu osisi n'ihi na onye ọbụla nke agwọ ahụ tara bụ nke na-egbu ha nke sitekwara n'aka njehie ha niile onye ọbụla nke lere agwọ ahụ anya nke Moses kpụrụ onye ahụ ga-adị ndụ n'ụbọchị nke taa gịnị bụ ihe mmụta anyị n'ime ya ihe mmụta anyị na akụkọ a bụ na onye ọbụla nke na-ele Jizọs anya na-adị ndụ n'ihi na agwọ ahụ nke Moses kpụrụ bụ agwọ nke yiri Jizọs n'onwe ya onye e gburu n'elu obe Kalvarị lee ya anya ka ị wee nwee ndụ ndụ bụ ndụ ebighị ebi ọtụtụ ndị mmadụ na-atụkwasị obi na ọtụtụ ihe nke ha onwe ha kpọrọ chi ọtụtụ ụwa ndị gara aga na obodo ndị gara aga tụkwasịrị obi ha na ike ha na ume ha ọ bụrụ na m kpọọ ụfọdụ ha aha ndị na-agụ akwụkwọ nsọ maara obodo nke a na-akpọ Siria obodo a bụ obodo siri ike ọ bụ obodo nke megidere Ijipt ọ bụ obodo nke a na-atụ ụjọ n'oge gara aga ma n'ụbọchị nke taa olee otu obodo a dị obodo a abụghị kpatakwa ha aha ọtụtụ ndị ọzọ matakwara obodo nke a na-akpọ Ijipt na mgbe gara aga n'oge ochie ha bụ obodo nke a na-atụ ụjọ ha bụ obodo nke na-achị ụwa niile n'ụbọchị nke taa ebee ka ha nọ ọtụtụ ndị mmadụ makwara obodo nke a na-akpọ Babilọn n'oge ochie ọ bụ obodo nke chịrị ụwa niile n'ụbọchị nke taa ebee ka ha nọ ọ bụrụ na m gụọ akwa gaa n'ihu ohere agaghị adị ọtụtụ ndị mmadụ chere na ha ga-achị ụwa na ezinụlọ anyị niile dị iche iche ndị mmadụ na-etu ọnụ ihe ha ga-eme na ike nke ha nwere ma achọrọ m ka ha tụgharịa uche n'ihi na ọdụ ọtụtụ ndị na-etuola ọnụ n'oge ndị gara aga ma dịka ọ dị n'ụbọchị nke taa ebee ka ha nọ ha enwekweghị ike ọzọ ọdụ ndị n'oge ochie ndị na-akụ ọkpọ n'ụbọchị nke taa ha apụghị ịkụ ọkpọ ọdụ ndị na-agba mgba n'oge ochie n'ụbọchị nke taa ha apụghị ịgba mgba ọdụ ndị nwere ego n'oge ochie n'ụbọchị nke taa ha enwekwaghị ego ma elezighị anya ha na-arịọ nri ọdụ ndị nwere ike dị iche iche n'oge ochie n'ụbọchị nke taa a na-edugharị ha edugharị n'ihi na ha apụghị ịhụ ụzọ nwanne m nwoke nwanne m nwaanyị ihe ndị a na-adọ anyị aka na ntị sị na onye ọbụla nke tụkwasịrị uche na ihe ya onwe ya pụrụ ime onye ahụ na-etufu oge ọ bụ naanị Chineke bụ onye na-adị ndụ ebighị ebi naanị n'ime ya ka olileanya anyị dị dị ka akwụkwọ nsọ nke anyị gụrụ n'ụbọchị nke taa Jizọs site n'oge ochie gwara Moses okwu sị ọ bụrụ na onye ọbụla nwere nsogbu onye ahụ pụrụ ile anya n'agwa ahụ nke nọchitere anya Jizọs Kraịst n'ụbọchị nke taa ya mere nwanne m nwoke nwanne m nwaanyị ọ bụrụ na ị nwere nsogbu n'ụbọchị nke taa lee Jizọs anya ọ bụrụ na ị nwere mmekpa ahụ dị iche iche lee Jizọs anya ọ bụrụ na ihe anaghị agara gị nke ọma lee Jizọs anya ọ bụrụ na ị nwere ihe mgbu lee Jizọs anya ọ bụ naanị n'ile ya anya ka ị ga-enwe ndụ ndụ nke kwesịrị ekwesị ndụ nke nwere obi ụtọ ndụ nke nwere olileanya ndụ nke nwere ọganihu ọ bụrụ na ile anya ebe ọzọ ị gaghị enwe ezi ndụ n'ihi na ọtụtụ n'ime anyị n'ụbọchị ndị gara aga ndị lere anya n'ebe ọzọ enweghị ezi ndụ ya mere nwanne m nwoke na nwanne m nwaanyị ọ bụrụ na anyị chọrọ inwe ezi ndụ lee Jizọs anya naanị ile Jizọs anya na anyị were okwukwe anyị tụkwasị n'ime ya na ịdabere n'okwu ya niile ọ bụ naanị otu a ka anyị ga-enwe ndụ ebighị ebi ọkpụkpọ oku nke a na-akpọ anyị n'ụbọchị nke taa bụ ka anyị tụkwasị obi anyị na Jizọs ọtụtụ ndị na-achị achị na-eche na ha bụ ụzọ na eziokwu ma nke a bụ asị naanị Chineke bụ ụzọ na eziokwu na ndụ ya mere ana m akpọku gị nwanne m nwoke nwanne m nwaanyị bụ onye chọrọ ka Chineke mezie ọnọdụ ya ka anyị niile were uche anyị dum na obi anyị dum tụkwasị n'ebe Chineke dị ọ bụ naanị Jizọs ji ndụ nke taa na ndụ nke chi na-abịa abịa ọ bụrụ na o nwere nsogbu nke gị onwe gị nọ n'ime ya n'ụbọchị nke taa ana m ekwe gị ezi nkwa site n'akwụkwọ nsọ ọ bụrụ naanị na ị ga-eweli anya gị elu lekwasị onye ahụ nke akpọgidere n'elu obe kalvarị ọ bụ onye ahụ bụ onye nwere ike ịzọpụta gị ana m arịọ ka Chineke zọpụta gị n'ụbọchị nke taa ana m arịọ ka Chineke leta gị ana m arịọ ka Chineke duba gị ana m arịọ ka Chineke gbaa gị gburugburu nọgide gị n'ihe ọbụla nke gị onwe gị na-eme ka ihe gara gị nke ọma ka a gbaghara gị mmehie ka ị wee nwee nzọpụta ka ị wee nwee ike nke kwesịrị ekwesị nke gị onwe gị na-achọ ya mere bilie welie anya gị elu kwee ka Chineke bata n'ime gị narị ya dịka onye nzọpụta gị ọ ga-azọpụta gị welie anya elu legide anya gị na Jizọs ka onye nwe anyị gọzie gị n'aha Jizọs amen amen amen kwee ka Jizọs Kraịst bụrụ olileanya anyị ọ ga-adịrị anyị mma otu a n'aha Jizọs amen imeela onye mgbasa ozi Peter Ikonta na ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke gbughere gị ụzọ ka chineke na-eme ihe rịba ama n'ime ndụ gị na ezinụlọ gị n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a si na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma awrnigeria at gmail dot com at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63 7224 070 mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo